Now I want call my name so that you know where it is coming from. Hello. Uh-huh. Yes, yeah, Dr. Onyiwe Neku. Yes, eh, I'm your message. Yes, yes. Yes, uh, we are doing fine. I I I know I know I know. Uh, ee emụdị rizọt apụtala ee ọ pụtala nnọọ yes ọ na my table here agala m through it ee agala m through it ee ahụrụ m ozi gị isi na ee m e, hold on hold on hold on ọ maazị ogbunigwe dị ihe a eh, ọ rizọt gị ka m ji n'aka ya yes ee eh, ogbunigwe yes rizọt gị apụtago ịma na unu bịara ka unu hụ ka rizọt unu dị bifo na-alụ ee eh, ee maka gị ma ke ke ke nwaanyị bata aga m agwa ke nwaanyị hmm. o oh, ịma ihe rizọt gị ga-awụ ee Elu otu shi mara oh imegbola ya somewhere before okay but ị chọbụghị ime ya oka oke ọdịgalụ fọsụrụ fọsụrụ n'unu ga-eme test oke ma ndị chọọchị fon na-alụ oke dị gị asị na gị na agaghị enwe mmekọ mụ na-eme ha test ahụ bifo na-alụ oke were amanụ m ihe rịzọtụ gị gwara gị ebe ndị nke ọzọ ị gara abụọ kem ji n'aka nga ugbo ihe ọ na-akọwa na ogbunigwe ibu ọrịa anyị ogbunigwe ibudo ọrịa ibu ibu na-emekwusili ike mgbawo o biri n'aja ọcha ịdịdịrị ịbịa ka m nwee ike kansụl gị Echọ ha kanselin na ị chọrọ kpere. ee gbatụ na ị ga-enye m ego ka m chenje the result chenje nne gị m chenje result ịchọ ka ndị mmadụ mara ịchọ ka dị gị alụ mara so yi o chere chere chere kpula ọwụ dị naanị ka ahụ ka ibu ibu ma typhoid ma malaria ma ma hepatitis b ma hepatitis a ibu ka meningitis nna-elekwa ebe ị ga-aga ebutesi ọrịa niile ndị ke n'ụwa burutiga n'aha gị eleghị ụdịrị ndụ ibiga ihe a oke mgbe anyị mabụghị chineke oke but iwe matala chineke nwere ebe matala chineke kpedo ịga ahịa mba mba biko enweghị otu m ga-esi ee eh, ama m that na ọ dị against the ethics of medicine close disclose result gị ee eh, but eh, nwatakịrị nwaanyị ekweghị eziokwu ama agwa ya ama agwa ya na onye ọchọghị ilu bụ ọrịa ama agwa ya ebe na-achọ ya egwe ebe ebe ebe ibu ya n'ọrụ esi na ị ga-eme m gịnị bịa awa agwa gị onye ga n'ụlọ ọgwụ ya agwa gị maka dọkịta onye iwe ikwuo kpaka m ga-aha amagadi m eche gị ịlụ m ga-aghara gị ije na elie gị e, ugbu a ebe e, so so ihe uwe otu chọgị isi eh? ihe uwe otu chọgị isi ee eh. so ịparacha nnọọ ọrịa niile para n'ụwa gị na-ebigo ụmụ nwaanyị one by one one by one gị chọcha agbachi nkịtị enyi nwoke ogbunigwe ee eh. oke iche bụ na ọ laala elikpeghị ji na-eche otu oke ịnwe onye sị <laughs> onye sị gị chai lekekwanụ nnọọ iberibe so mmadụ sị na-ele na-ele ndị ụka ha sị na ịmanụ ibu obiri na aja ọcha na gị masị aka na tv na ọrịa gị ga-ala ee oke okwukwe ka iji na enyi nwoke biko ihe awụ dị ihe okwukwe ihe awụ otu ụwa dị ihe onye metere ka ọ na-eburu ọhịa akwụkwọ nsọ sịrị hmm. ele mgbe ị ga-abịa ka m nwee ike kansụlọ gị bikos ị nidere na-aṅụ ọgwụ ana ọrịa ndị igbo karịrị akarị ee na m a metikwa ya n'ịntanetị o aka mụkwa na eji m kamera anyị setere gị esi bịara a metikwa ya n'ịntanetị onye ọbụla ezie gị ee m ga-ajọsị ka awụ gị ya na fesbuk na mana twita mana instagram na bụ onye ọbụla ma rịzọtụ gị ma ihu gị onye ọbụla mara na ịhụ ọwụ e, e, e, ebola eze ga-eze na onye ha ahụ gị esef ha ewere okwute tugbuo gị bikos iwe ogburu igwe n'eziokwu na chineke ga-azọ gị chineke ga azọla gị ọ ah, mgbe mgbe nwụrụ gị bilite n'ọnwụ enyezie gị ndụ ọhụrụ bọchara maka na ụwa ka ị nọ na ịla ala lekekwa na iji ọta aka ọtọla foonu nsogbu anụ ka m kpọke nwaanyị gwa ya ihe megịnụ